ọmụmụ bụ isi mbido mmepe n'ala ọbụla olee ọkwa ndị ọchịchị Federal Capital Territory Nigeria nyere ọmụmụ olee ihe nkwado a na-enye ya kedu otu esi iji nkwado niile ahụ eme ihe ụdị ndị nkụzi ole ụmụ akwụkwọ na ndị gụchara n'akwụkwọ ka ha na-atụpụta n'ebe ọmụmụ ala anyị iji nweta nwanye ọsịsa ajụjụ ndị a soronye anyị emume Leaves and Worms ebe a na-akọwapụta ma kọwamie ihe n'izuụka ọbụla na mgbakọ ndị AD4 TV redio nke onye ọkammụta Wole Center for Investigative Journalism ma nwekwa nkwado ndị otu Makarthur Foundation ohere a agafekwala gị